Faruk Yahaya ihe iri dị mkpa ị kwesịrị ịma maka onye isi ndị agha Naịjirịa ọhụrụ abalị iri abụọ na asaa nke ọnwa Mee afọ puku abụọ na iri abụọ na otu